mmesoma dị 16 good years wee ga were ọgwụ oke tire ntie wa ada nne m onye tọtara mmadụ tọmọmị ya je were ọgwụ oke tire ya na nni ọ na-eri ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na sim.ch asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagịrị akụkọ nke ji ọbịa taa otu nwata nwaanyị ewerela ọta pịapịa weghanyere nne ya ukwu bụ onye nke obi na be ya na nri bụ onye nke riri ya bụ nri wee nwụnyụ anya anyị matara nke a site n'ihe onyonyo nke anyị nwetara ebe ndị ụlọ ha bụ ndị chọpụtara ihe mere na-agba ya bụ nwata ajụjụ ọnụ dị ka o siri kwuo ọ sị na ọ bụ otu nwaanyị ọzọ bụ onye nke ọ kọwara dịka nwunye Onyeka onye nke na-akụbụghị ihe kwamgbe kwamgbe bụ onye kwere ya nkwa na ọ bụrụ na ọ ga-ewere ya bụ ọgwụ oke wee nyere nne ya ukwu ahụ bụ onye nke tọrọ mmadụ wee tọọ nne ya mụrụ ya n'afọ na nri na ya bụ nwaanyị ga-akwụsị ịkụ ya ihe ha gakwara n'iru wee mee ka anyị mara kwesị na ọ bụghị sọsọ nwaanyị ahụ bụ onye lara mmụọ bụ ihe riri ya bụ nri n'ihi na ma nkịta nọ n'ụlọ ahụ ma ọkụkọ nke tụrụ ya bụ nri wee rie na ha niile lara mmụọ asịla na Solex si kama lere onyonyo ya ọma. Mmesoma ọma. gee ntị ị sị na onye gwara gị gịnị nwunye onye nwunye kachi nwunye kachi gwara gị daịsa ọgọnụ gwara gị sị gị mee gịnị na gị jee were ọgwụ oke tiri antị na gị tiri ya na gịnị na nri mere ya ka ime ihe ozugbo ọ gwara ihe ya chụzọba na memekwa ya kwa ha m ọdọ bido gbara m ọgwụ ihe ndị aga m agwụ ya ntị aga m eme ya ya chi na mme na onwe ha ga-eme na ọ ga-akwụsị na-akụ m na gị mee na ọ ga-akwụsị ịdị na-akụ gị ihe gị mee oisi ọ ga-eje ga-eme adakụ ga-eji akụ ya na echekọta ihe niile o kwesịrị na-arụkọta ugbu a na ọ kwụsịla ịkụ ihe na aka ọ kwụsịbeghị ebee ka ntị adakụ ahụ nọ a anọ m ihe i kwuru ebee ka ntị adakụ unu ugbu a ị ịmaghị ebe ọ nọ ka ekweghị iji na-ebe akwa mbọsị a ị chetara gịnị ị ihe onye gwara gị ihe nwunye kachi gwara gị gịnị ka ị chetara ihe ahụ Joseph na mmenụ nwaanyị ga ga na-akụ ihe. Mgbe ị meziri ya mgbe ị tiri ya ihe ahụ ọ sị gị tirie ele ha emeziri afọ atọ ya sinsi ahụ ihe n'ụra abalị ị na-ehi ụra ya ị na-ehi ụra ọfụma maka na iwepụrụ ndụ mmadụ mesoma akwụrụgodo ọtọ gee ntị geenụ ntị amụrụ mmesoma na 29 of May 2008 yes eji m rekọdụ gị ji rekọdụ Chinwe jiji nke ya because anọ m witness ya emee ama m deeti amụrụ gị ma deeti amụrụ Chinwe ma deeti amụrụ ya Mmesoma dị 16 good years wee gaa were ọgwụ oke tire ntie wada nne m onye tọtara mmadụ mee ya je ọgwụ oke tire ya na nri ọ na-eri anti m erie ya wada nne m wee lawa mmụọ nkịta o si rie erie ya nwụọ ọkụkọ ọ jiri egwuo ya ọnụ erie ya nwụọ ya ozu atọ at a spot lee agwa nwa 16 years kpara unu lewe ya agwa nwa 16 good years kpara ntie ntie dị 50 something years nwa dị 16 years eche ụdị echiche a ọwụ na ntị gị na-echere gị echiche ọnwụ since niile iji dewa 10 years edewa 12 years dewa 15 years kedu ihe mere na enwube mmeso ọma gị isi taa gị shoo taa tụtụrụ ntị gị gbulaa ya a gị na 29th of May 2008 eji m deeti gị because anọ m mgbe a gị otu esi mụọ gị iwe otu a ndị mmadụ si gbakalụ na a mụrụ gị n'ala mkpọrọ ije mma gị hospital I was the one calming your mom ote a na-ekwu okwu na na a na-anụta ihe a na-ekwu all your mother onye na-ege m ntị anti Chidimma na-aya ezigbo ahụ onweghị onye ọ na-ekwe nụ ntị yes because ị na-eshi eshi abịa ọ na-awụ mgbe ahụ ma ị nọghị nso ọmụ wee na-aka amụ ya lerinu mmesa ọma onye a na-awụ onye a na my cousin sister ndị njem ọnụ welite ihela nsọ nkụwa onye a na-awụ cousin sista m mụnwa wụ Chinedu ji eme ọnụ nlọta masị achọrọ m ịstara cousin sista m ihe Disemba achọrọ m stara ihe ma nlọtawa lee ya onye a cousin sista mmeso Mmesoma Ajosu kpọla mmadụ mmụọ just because of gịnị enviness and greedy na mmadụ gwara gị gị mee ọkụ ikirichala ya bụ ihe onyonyo ugbu a nke akụkọ ụwa gala ka m kwukwa na uche m nke nji bụrụ mmadụ ụmụnne m ndị Igbo amaghịzikwa m ihe na-eme n'ụwa nke ugbu a ụwa nke kịta ihe na-eme gbaziri m gharị maka na mgbe mbụ ihe anyị na-anụkarị bụ na na nwaanyị nke a eme nwa bi na be ya ihe dị otu a na nwaanyị nke ọzọ elekwa ihe o mere nwata bi na be ya mana nke ugbua a bụzi nwata nwaanyị nwata nwaanyị na-etoba eto nwata nwaanyị ka dị afọ ole afọ iri na isii 16 years enweela obi igbu mmadụ enweela obi iwezuga ndụ mmadụ ọ dị egwuo ana m asị ka nke a bụrụ nnukwu ihe dị ọka na ntị nye ndị nne na nna onye ọ bụla na-azụlite nwa ya na-akụziri nwa gị ihe a na-akpọ morals ọ bụghị sọsọ m na-aga ụka ma na sọsọ m na-eme ọdịnala ọnwụ ihe bụ morals ị na-akụziri nwa gị lekwa ihe a nke a dị mma lekwa nke a nke adịghị mma ị na-agwa ụmụ gị na-akụziri ha ụdị mkpa ọ dị iwepụ aka n'ihe ọbụla gbasara iwufu ọbara mmadụ ụdị mkpa ọ dị iwepụ aka n'ihe ọbụla gbasara ịtụfu ndụ mmadụ ọ dị ezigbo mkpa ọzọ wee bụrụ maka ndị nwere ụmụaka ha na ha bi na-abụghị ụmụ ha ndị nwere ụmụaka ha na ha bi na-abụghị ha nwa mụrụ ha n'afọ ana m asị ka nke a bụrụ ihe mmụta dịrị unu onye ọbụla ya na nwata bi amaghị m nwaanyị a asị na na o riri nri ahụ etinyere ọta pịapịa wee nwụrụ amaghị m aka o ji wee soro ya bụ nwata nwaanyị amaghị m ka o si wee na-azụ ya bụ nwata nwaanyị o ji aka ike maọkwa na aka dị nro wee soro ya mana ana m asị na nke a kwesịrị ịbụ ihe mmụta nwata ọbụla gị na ya bi ị kwesịrị ịstọdi ya bụ nwata mara ihe bụ ya bụ nwata menwuru mara ihe ọ na-eme nwunye hmm? ee eh, agaghị m abịasịwa gị ọ nke bụ eziokwu bụ na ọ dị ezigbo mkpa nwata ọbụla gị na ya bi ị na-eme ya bụ nwata ka ọnwa ịmụrụ n'afọ otu ọbụla isi wee na-akpaso ụmụ ịmụrụ n'afọ agwa ọ dị ezigbo mkpa na ị ga-akpaso ya bụ nwata onye bi na be gị agwa Hmm? maka gịnị ya bụ nwata onye bi na be gị onye na-afụ nri ị na-eri onye na-azụtara gị nri na-eri makwa nne esipụta nri na-eri ee eh, ndụ mmadụ bụ n'aka chineke ka ọ dị mana chineke gasịkwa o nwere mmadụ onye nwere ike imemi na ndụ gị ma ọ bụrụ na ịkpachapụ ya aka n'anya ọ wee bụrụ ihe dị ezigbo mkpa na ị ga-ama ụdị nwata gị na ya bi mara ezinụlọ isi wee kpọta ya mara ụdị obi ya bụ ezinụlọ isi wee kpọta nwata ahụ nwere hmm? maka gịnị maka ndụ mmadụ ihe ọzọ dịkwa ezigbo mkpa bụ bụrụ nwata ahụ bi na be gị nwata ahụ bi n'ụlọ gị ị kwesịrị ịma ụdị ndị na-abịa ya nso ị kwesịrị ịma ụdị ndị na-akpa ya nso ụdị ndị na-akpasara ya nkata ekwekwala ka ndị iro gị nweta ya bụ nwata onye nke bi na be gị ekwekwala ka ndị kpọrọ gị asị nweta ya bụ nwata onye nke bi na be gị maka enweta ha na ya enwetala gị ọ wee bụrụ ihe dị mkpa n'ezi onye ọbụla kwesịrị ịkpachapụ aka n'anya onye ọbụla kwesịrị ihe aka n'anya maka gịnị maka ndụ mmadụ ọ dị mma ka njedebe dị ebe a ọ bụrụ maka ya gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmara m etu anyị si eme ya deere ebumnuche gị etu isi ahụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị onye na eso bụrụ anyị sonye ekelekwa gị onye na-asị gị jide ka iji onye asị ya ya jide ka o ji mara na nke o ji kacha mma ekpere m bụ na chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwa na mbụ ị na-ahụghị onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa nyere akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka na-ahụghị onyonyo a pịara m folo ọ bụ na YouTube ka na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na n'akụkụ ka inwe ike na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na twita ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze m ọzọ ekelekwa m unu Gbanasị na ọ ga na-adịrị unu niile mma ise ngwanụ tụsara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share button ya maara gị mma ezigbo mmadụ udo dịrị unu